awụsị dụwagara onwe iche echichi eji mara onye igbo o nwere obodo dị iche iche maka na asị na igbo na-asụ n'onu n'onu ma ọ igbo ka anyị na-azụ ịnweta tolite na ọ bụrụ akụba anyị nke a ibu amanwụrụ eji bụrụ na ịbụ nwoke ibu amanwụrụ ama na nwoke ka ịbụ igbogoite ọ bụrụ na iruo ime egwu iruo ọsịsa anyị saa egwu iruo ime ọzọ ime ọzọ ma ọ bụrụ na izuru oke ịbụrụ onye na-arụ ọrụ ịbụrụ onye e, onye onye onye onye a na-enyo enyo ime ọzọ anabata oge gboo gboo gịnị bụ ọzọ ụfọdụ ga-anọ na akọ na a na-eje ụka na pastọ sịrị ya pastọ onye teta ụlọ ụtụtụ ọ bụrụ pastọ ọ na ọ sịrị ya na ọzọ bụ na gboo gboo oge ndụbe anyị na-akọsọ ọrụ ugbo arụ ọbụla ma arọ na-agọ ka iwe ọrụ ugbo banyere ya ọfụma ọfụma ịba jee shie ọzọ ibe ishiri ọzọ bụ otu ebe ị na-idobere ego ị na-arara ego wee gaa na-enwụrụ onye ọzọ ya emi ya eketa ego nye yi ọnụ ka agha a na-eme nkịta ụfọdụ na-asị na enwere e enwere ụfọdụ na-akpụ ya zụzụ ụfọdụ na-akpụ ya ihe ọnya ka igbo mere oge oge anwa ịba anya ịpụ iriju afọ ikele anụ ikele ji ikele ego onye ọzọ ọzọkwa ya eme ikeri nke ya etu aka ị ga na-egbu ya were nganga ibu ya oju iju ka abịa maka na aka ji akụ na-abịa onye ụbịam a na-ejiri ọzọ onye ọ na-adabara ala ọ na ọtụtụ chiri ọzọ tata nnaba echiro nna nnaba echiro mana ọ dabara iyi na n'anya ibe nna anyị na mewụrụ ime ya mana onye nọzi n'akụkụ ndị Igbo si na onye anụ enyi na lụrụ aka ịkpa e, ya aka ọ gị bata nna agbụzikwa ya anụ ọsị ibe na atọ aja aja ibe na atọ aja aja ọ maka na anụ enyi elori ya onwe nwere ego ejichi ọzọ ọkọ iwe ya akọ kọ nke a onye nọ n'akụkụ chere eziokwu ma ọ bụrụ ntụ na aghụghọ ọ na-akparị onwe ọwụ ntụ na aghụghọ kama ya sị mba na ibe elu okwene m na maka enwere ego ọ chọọ iwe ya akọ kọkwasa ka e wee kọtọọ nke ị nwere onye nwanne ya alụrụ n'ala igbo na mmadụ ya apụta ụwa chụgide chụgide chụgide chụta ego lụọ ụlọ nwee moto ụgbọala ọ na-agba nwanne ya nọ n'akụ si n'ọgwọ n'ọgwọ ọgwụ ego n'ogbe nke maka iyi na ọ anụ enye ruru ya aka ma ọ nara akara aka eborie nke ebue nke na-ebo mmadụ ebubo na nkịtị na-abụ ebubo ndị mmadụ na-ebo mmadụ bụ mgbota alụ ka anyị na-eme ebubo anwa ihe ị na-ekwu ị na anya na-ebu mmadụ ihe na-emere ogbu ka i ya ọ ka mma na i were mma gbuo mmadụ ọgwụgwọ ma nke iji ọnụ were eji ekwutu ya bụ ọtụ ka ị na-egbu ọtụ anyị na-egbu ihe aza onye na-eme ihe na ya aza ajụjụ ya na ngwụcha ụbọchị ọ ya aza ajụjụ ya na ngwụcha ụbọchị na ọ ya maka akwụkwọ nsọ gwara anyị si anyị ife ọbụla anyị bụ n'ụwa ife ọbụla anyị kwuru n'ọnụ ife ọbụla anyị nwere ife ọbụla anyị na-eme fanta bụ ife ikpe na anyị n'ụbọchị nke ị ga-aza ajụjụ ya o wee gwekwa anyị si anyị ụbụ na oge ekwe anyị mee anyị were igodo anyị were igodo kpọchie ọnụ were igodo kpọchie ọnụ n'ikwupụrụ ene n'ikwupụgo nke anyị na-asị biko ewere iwe n'ime ike ikwuru ekwu onwe na-emegide ka ụwa ka iwekwere ya ikwugbu ya ihe gbazi anyị gosi mere ya ebere nke a dị iche mana ikwugbu ya alụ anyị na-eme ka anyị jiri nwayọọ anyị jiri nwayọọ aja n'ụbọchị nke anyị nọ n'ime ya taata mmadụ a na-emeziri nwanne ya ọgọ imere nwanne ya ọgọ ikote okwu inye ya ego ikote okwu ikote isi achịcha inye mmadụ ikote okwu ịkpọ nwatakịrị nye nye inye ego onwere ihe imezi imeta mma ime eme ịnọ n'okwu imere eme ịnọ n'okwu alụmana ndị Igbo na-ebe onwebe ọkazi mma ihe ya dị onwe ọsị e ji emebere ndị ezi rapụ onye ụlọ asị na ebere ajọ mmadụ amara nke ahụ eme eme mere ka anyị eme maka ivie ana m asị anyị bụ ndị igbo n'ụbọchị nke tata biko ka anyị nwee kene mgbanwe ka anyị nwee mgbanwe atụmatụ mgbanwe si n'otekene na chineke kere anyị abụrụ igbo anyị bụrụ ndị igbo nye anyị ibe niile nye anyị uche nye anyị akọ nye anyị ịgba mbọ nye anyị asụsụ anyị nye anyị ejirimara chineke adịrị iberibe ọ iberibe onye ka anyị na-ayọ nwata nwoke na na nwanne ya nwaanyị ovunna ovunna ma ụmụnna na-eme oyi e, na-eme mmetọ tinye apụta nwoke mụtara nwa wee rigo nwa mụtara elu fịa kwa fịa arụkwọ nwa anya bụrụ ndị ọcha ekwugo nye na mbụ mgbọsi chineke ya eji iwe gbalata chineke ekwena ya emekwuna n'anya mana oyiwe ya ka sodora ngomora mere chineke wee tipịa ebe a na ọtụtụ oge ka ọ na-agwa ụmụ isrel mgbe na gboo gboo unu efekwe na alụsị ọzọ belesọ mụnwa bụ chineke unu megbe ya n'iwe m ga-abịa etu a alụsị onye na-efe alụsị na-efe nke ahụ na-efere onwe ya onwere iwu dị etu a ndụ kịta ebunye ọbụla afọ na ndụ ka onye igbo emere m ajọ iwe na-ekwugo onye na mbụ na jizọs kraịst eyiri sut oyiri konkosa oyiri agbada arụ iri atọ na ịtọ nọ n'ụwa oyiri ya ọ na-egosi na ya amamihe na ele ka m si eme na ụkpụrụ m onye igbo sozi ya igbo ọjụ na ya sụrụ igbo mee ka igbo si na ya mere ka igbo anya mere gịnị anyị na-egosi oke amamihe amamihe anyị na-egosi abụrụ ezigbo ihe ndị igbo ekere m uru Eh, ọ dị mma ee eh, ndị Igbo anyị nụrụ ka o si ada ee eh, unu ya n'olu onye ọnwa amadi ee odogwu kara aka nụrụ ka o si wee taa wee jaa eze maka na ọnụta ọhụda amasị na nna ya gwara ya agwa o ji bụrụ enyi m aka m agwa ya agwa na abụrụ ezigbo enyi kama na ọkwa m gwara ya agwa ife ọzọ anyị chọrọ ịjụ gị bụ anyị chọpụtara na abịa na Igbo tata ma na Naịjirịa dịka ife anyị metụrụ aka ndị mmadụ achọrọzi iji anya fafụ na-asị na onye a nwere ego ma ọ na-aga n'iru onye ọbụla gara n'ilu bụ egwu ezu mere o ji gaa n'ilu chineke enwezi ike ịgọzi mmadụ onye ọbụla gotere ụgbọala ma ọ rụọ ụlọ elu ọ dụbụkwara e gbotụrụ ya n'iru na mbụ si na ọ na-abụ okoro kpakara ibi ya na nkụ asị na ọ baa na ajọ ọ bụrụ nwaanyị makara ibi ya na mma ọsị ọ bụrụ ọgba njem mmụọ mmiri anyị wee na-ajụ kịtazi ọ ihe na ọ na-enyezi nsogbu nwanne nyere nwanne ya aka ma ọ bụ mmadụ ịpụta n'obodo ya mee ife ọma ife ọbụla ị ọ na-anara ya akara akịrị abịa n'ụka anyị chọpụtara na e nwere ihe a na-akpa knighthood nke gụnwa so bụrụ ndị isi onye nke ịkpara aka si ọ sị na ọ ndị otu nzuzo na ndị otu nzu naanị ka ha ji bụrụ night na-egbughị oge knighthood ọ bụ otu nzuzo knighthood abụrụ onye na-aghọtara ụfọdụ achọrọbụ ka aghọta ibe mere elu na knighthood bụ na gboo gboo oge tere aka ebe ozi m eh, oge ama n'isi mana ọ bụrụ nchagha akwụkwọ m ọdụ o bidoro na na na na Naples oge a na-akpagbu ndụ na-eso otu ụzọ kraịst wee nwee ndị wepụtara onwe ha hazi ndị ndị agha na-anụso ndị na-akpagbu ndị otu kraịst baje kọọ jerusalem ndị agha nọchie ụzọ na-enyebe nsogbu ndị agha wee pụta ndị naịt wee fọm onwebe na napos gbetegwere aka jide egbe jide mma na-azọ otu ndị na-achịchị na kraịst na onwere ibe ya eme ndị otu ya ndị a wee bụrụ ndị na ụka wee nabata ha hazi ndị na-azọ ndị nke na-asị na iwe mmegide adịrọ mma na okwukwe ga-adị emegidezie wee ruo n'ụbọchị dị wee loo anyị aka ihe anyị na-eme bụ ihe ọbụla gbasara anyị na ịhụ ndụ naịt kwadoro ihe ụka na-eme na oji ebe o ji makarịcha bụ na abịa n'otu anyị bụ na naịt ma ọ si mgburumba ma naịt of st john ma naịt of st christopher ebe ọbụla na ọ bụ ibe epopu ka anyị ji arụ ọrụ ọ bụrụ nke nwere ndọrọ ndọrọ na onye ejime nke onye ejime nke na ya na-emeri ya ọnya kpatara na night bụ nke ndị oyibo na-akpọ sojas of the church sojas of Christ ọnya nwa ee ndị Igbo unu nụrụ ife niile akọwara ọ bụrụ na ị chọọ ịmatawanye ego akwụkwọ a akwụkwọ a na-akpọ the true origin of Igbo and her culture n'ebe a ka a kọwara ihe niile gbasara igbo na omenala igbo na ihe ndị igbo ji biri ma ihe gbasara nze na ọzọ ọ na-ekwu maka ya maọbụ omenala igbo maọbụ arụ maọbụ nsọ ma ife ndị a niile ọ bụrụ na ịgụ akwụkwọ ma ihe agụ ihe aghọtawanye karịa maka na anyị enweghị ohere nnukwu ị ga-ekenezi ndị igbo ka anyị wee nwee ike ịchịkọta ọnọdụ a igbo mma igbo gbuo ọnụ igbo zụọnụ igbo karịsịa ọ ga-arị unu mma onye kwuru iri bụ chif ọzọ Emmanuel Agụolu ọzọ ọra ahịa nna ya nwa otukwu anyị na Enugu Agidi ebe m na-ekwu be anyị bụ Enugu Agidi ebe a bụ Enugu Agidi n'oge gboo gboo ka ọzọ ji bido bido bido na anandị na anandị ndị ebe anyị si wee pụta ebe enugwu agịrị ọzọ dị mgbe mgbe tere aka tere ọkpa ọ bụrụ ibe bido taa omenala ndị ugbo ka ọ bụrụ ibe eji wee mara igbo igbo bụ igbo ịma na e nwere igbo nwee igbo igbo igbo na-echi ọzọ ọhụrụ niile na-echi ọzọ mana igbo nke enugwu adị na-echi ọzọ nọ igbo ndị ndị isi igbo ọ ọdụbụ adụbụ ọ bụrụ ebido taa oyibe a ga onye mechie ọma na na chi emegodi ya ibe na chi ekesiri ya ike ka ebukwa ka esi eke mmadụ a na-emeri ya na-egburi ya na ọ bụrụ ibe a na-eme na alụsị ọ bụrụ ibe alụsị ọ bụrụ ibe ọgwụ ọ bụrụ abata n'ọzọ ụlọ elu n'isi usori five story three story ndị mmadụ na-arụ ọnya bụ ụlọ ndị gboo na-arụ mgbe gboo ya bụkwara moto ma na-agba Enugwu agịdị ọzọ Enugwu agịdị tupu iruo n'ọzọ ihe ebido igwe na obu ama mụrụ na mbụ ọ bụrụ onye nne mụrụ ọpụta obu ama mụrụ obicha ama o merie mmụọ nwa mmadụ mmụọ a na-akpọ ekwu ekwu ụlọ mechie ekwu ụlọ baa na ekwu Enugwu agịdị mechie ekwu Enugwu agịdị ime iri ọcha mechaa iri ọcha mee abịa mechaa abịa wee baa na mba ọzọ onye nwere ego omee na ovu nje onye na nwere ego mee ya mmere akwa na emere ọzọ kpụrụga igbu ya owuru owuru a na-agba n'ọkpa tụwa ka ị onye mụrụ ya abụọ maka na nke a bịa ibe nzukọ ka anyị wee bụ ibe ọtọ anyị ụtọ ka si wee bịa ibe ọzọ ọ ibe a na ọ bụrụ ibe ụmụadị na-eme oke na-eme oke bụ oke ego ọ bụrụ mmadụ ego nwere nke ụmụadị nwere nke oke emelie na eme ọgaranya na enugwu agịrị imere e na enugwu agịrị ịsọba nsọ onye na-eme onye mere ọzọ na-asọ nsọ aja ọdụ ọdụ na aja ala ihe ọ bụ eziokwu ya aga n'ekwu ịpụta nke okwu kwuo eziokwu ndị maara maka ya kọwaa anya o kwesịrị na ikwuchi enye ị mara ihe ọ daa n'iyi ị nwụọ ọzọ kwuchi okwu a na-agbagharịta ya agbagha onye bụ nze na ọzọ igbo ekene m unu igbo ekene m unu ana m ekene ndị igbo ma ọ nọ n'ụlọ ma ọ nọ n'ezi na-asị ndị nọ n'ezi ma ndị n'obodo oyibo ma n'elu anya na ibe na-eme na igbo ka gbagharata na ụrụ bịasoro mmebi igbo na ndị nọ bebe na-emebebe ka anyị ghara ịdị na-eme sọsọ ndị nọ bebe na nha ya ka ngote ga-egotere ndị agwa ibe mmadụ na-eme na bụrụ nke obodo ogote na-egote ya ma ị na-eme nke obodo unu ịmara nke obodo unu ka ị na-eme ịmara ọdụ ọkpụrụ na ana ka ị na-eme afa m bụ ọzọ Frederick Ọnụbọ ọzọ okeke nke mbụ n'Enugwu Agidi afọ ọzọ ndị Igbo ekene eme unu ndị Igbo ekene eme unu ekene kwesị m unu kene unu ee ihe gbasara ọzọ Enugwu Agidi ọzọ Enugu Agidi bụ ka je mee ịnyanga ka nje gosi ọgaranya ka nje gosi na mee eshizuona onye chiri ọzọ na Enugu Agidi iwe ọ na-egosi ọzọ Enugu agịdị a na-abụrụ ọzọ onye na-akpatara ego onye nwere ego na-eshi ọzọ na Enugu agịdị maka na ibe sue na-erike nke mbụkwana bụ na iyi enwe ezigbo ụlọ nke ịbụọ na be yi akụrụ ọnụ nke ịtọ ụmụaka yi akwụghị n'azụ ihe agarazi na ama na-eme ive ụwa ka a sị na e, mkpachapụ ma weta nke weta nke mba ive ọzọ ive omi na-egbu ka ijeri e ya akụ onye bịa oribe akụ ọzọ enugwu agịdị a na-eshiri ya na nkịtị na-abụ tupu ichi ọzọ enugwu agịdị ihe ejide nnukwu ego ihe emekwana ka ọgaranya e, tupu ichi anya anyị abịakwana nne na ezinụlọ onye na-enekọta anyị anya kịta onye isi ọzọ anyị dị mkpa na abakọ dị mkpa na o zuru ka eme onye nwa bụla na ọzọ enugwu agịnatakwa na nyanya dụgharịkwa ka ọdụ gboo gboo ndị ụmụ okorobịa wa batara gụbazie ụmụ okorobịa agụụ mgbe izizi mgbe izizi ọzọ anyị tọgba ọdịnala mana kịta onye chọdụ isi ọzọ n'enugwu agịna ya ejide ezigbo ego ihe etinyegwodu n'ọya ka 1 million na n'ọnụ oyibo na akpa ndị ọzọ tupu echie ya bụ ọzọ mana kịta ọbụzụ 1 million ife ọbụzụ kịta bụ 5 million before e tupu ichie e ọzọ enugwu agịrị eji wee mmanụ ọgaranya ka ịhụ maka ọzọ enugwu agịrị a na-agbara baịsịkụl ọzọ enugwu agịrị a na-agbara keke ọzọ enugwu agịrị a na-agbara motosaịkụl 5 million yes kịta nwe na-akpọ igbo niile nọ n'ezi nọ n'ụlọ banataba ka machibe ọzọ enugwu agịrị banataba anyị ka esoluba anyị mebibi omenala dị n'enugwu agịdị solu anyị na-akụruo ụlọ ị na-agwa anyị na onweghị ife ife arụsị dị na ọza unu na a ncha cha cha tụfịa kwa anyị achịtụpụchagwa ibe ahụ ndị oyibo oge a na-ekwu na 1975 ka bishọp arinze bịa n'enugwu agịdị ekpopụ ibe niile ahụ kpatazi kịta na ndị nduchi nait na-echi ọzọ nait n'ụka na-echi ọzọ nait na semet na-echi ọzọ ndị niile bụ dị nait na-ejikwachi ọzọ kịta onye anyị nọ bie kịta bụ nait zuru ezu chi ọzọ onye ka ọjọ ji wee bụzigharị iwe aṅụrị bụrụ iwe nṅomi n'obodo niile n'enugwu agịdị n'obodo niile mana enugwu agịdị igbo ana m ekene unu kene kwesị unu akụruo ụnọ, ibe a na-akpọ akụruo ụnọ onye kpata akụ nọ n'ezi kpata akụ ya rugwe ụlọ ibe emebikwa eh? ibe ahụ nọ n'obodo oyibo na mana amerịka mana japan na-eme abụ ọkụ ya nọ nke anọ n'enugwu agịdị na-eme nke anọ na naijiria na-eme nke anọ na anambra eme onye kpata ego ya nataba na anambra na be anyị abụgoro lọndọn be anyị mana adịtụkwala amerika kịta be anyị mana adịtụkwa lọndọn iwe o ji wee mara ya bụ na nke amụrụ onye ka a maara abịa obodo amụrụ onye ka a maara agbụ ya ibe na anwa na-eme n'obodo oyibo na-eme na japan na-eme na itiri nchacha ozu okwu ezu imechara ma bụrụ oru ibu na ihe nata be anyị nata be anyị gwuru akụ na ụba nata be anyị ị na-esi enugwu agịrị enugwu agịrị enugwu agịrị na nke a ugboro unu na-eme nzukọ ndị ọzọ na enugwu agịrị anyị na-eme ya ugboro na-atọ n'arọ anyị mee ya na septemba anyị mee ya na disemba anyị mee ya na eprel ya bụ nke a bụ nke mbụ n'afọ a nke bụ nke mbụ n'afọ n'afọ nke ọzọkwa ya bụ septemba nke ọzọ ya abụ disemba ndị Igbo ekenekwe m unu ekenekwesị m unu wee na-ekwu na ọ ya dụrụ unu na mma dịka nsogbu unu ruo ụlọ ọkwa ya bụ isi akụ o nwere iri nwegidere ego na Amerịka nwegide nwegide ka o zuori ma ọ ka ọ dụghị mma na-arụ ọ iwenete ya na be anyị o wee dụghị mma na-arụ anyị nọkwa anyị ka anyị anọ natawa be anyị natawa be anyị wee soro doziwe obodo ka obodo wee dị mma onye Igbo telivishọn a na-eme ekene unu gbanị mbọ ka unu si aga obodo niile wee na-achọ ọdụmma nke anyị na-achọkwa achọ ọdụmma nke unu na-eme ka ndị igbo gbasachara obodo niile ka arụ ka na na ebe aba nọ na babụ ndụ ọbịa ebe aba nọ ka maa na aba bịara abịa na mbịa ka babụ na ebe amaba nọ ka ba nata be anyị na onye nata be anyị nọrụ na be ọ nwa amụrụ na n'ụlọ ọbụla ọ na-eme amarị ya n'ọkwa nke ahụ unu na-eje bụ njegheri njegheri ka e ji ele nwampi ma unu anyị amarị onye na ọbịa dị ire Anyị ekele gị.